gba oke nwa gbaa adaobi jee dufuchi jee dufuchi dị ike chidike fụọ fụọ fụọ fụọ ka oke nwa gbaa bọọlụ adaobi ịkwanye aka wow ịgbatara ya gbakwa ọzọ o nwere ito chelina ka m bido kịta ka m bidozi ebido rapia taa kịta ka ebidozi n'isi ngwa ngwa ngwa gbaa gbaa gbaa oke nwa tageti enye adaobi ịkụghania uche ngwa ngwa ngwa gbaa gbaa gbaa tageti ya mkpume na-abụ ahụ ka o si n'etiti ịga rafia rafia adaobi rafia kesiri ị na-emeli kedu ụdị alụlụ a na ị na-alụ eme ajọ mmadụ ajọ mmadụ ekwuchi iri na-akpasa oke nwa gbaa bọọlụ ị na-akwụ agba shot ime akwụ agba shot onyụpa ibu gị ibu gị ọbọlụ ofu ọbọlụ ofu kedu ịlụ ọbọlụ ofu adaobi fugodi ka ọ gbaa wan ya bọọlụ chidike fụọ adaobi bịa duru chidike chidike fụọlụ ya ọ yaba asị na ọ gị melie gbanụ bọọlụ gbachi ike ka nwoke ngwanụ nke gị agwụnụ ngwa adaobi jee gbaa <laughs> yes nke gị agwụ ebubechukwu chukwu ebube nye ngwa ka anyị wọchie adaobi nwa ugo nwa ma ejebe nje nje o gbaa anya gbaa anya ka o si n'etiti mkpume na ọ gbabụ onye ọ gbabụ onye ọnyụpa ọnyụpa pa pa pa pa ngwa gba gba gba ọfọlọ ibo chidike chaa n'ụzọ ọnyụpa pa pa pa jisi ike gbatakwa jisi ike gbatazie nke ya ifo ọfọrọ gị one chance ofu mgba ọsịsịzi ngwa kpara <laughs> world Champion! Adobe the champion! Adobe champion! Gbaba okwu isi na ihe agbasi. Adobe champion! Adobe Oh, nyupa! Nya ka ị nwetago. ebube jee gbaa. Bulu bọọlụ jee gbaa. papa nnekwu wepụ aka adaobi itizi na ụmụazị ibe itizi na ụmụazị ibe n'isi biko gbasaanụ mkpume gbasaanụ mkpume adaobi ịkụchalizi na ụmụaka ngwa ebube be anyị abịa o agidi gbanwe be anyị wow kwuo n'aka kwuo n'aka ebube champion ebube cha kwuo aka ịgbata n'ofu ọkwa ịgbata ofu mgbada ya akụrụ nwanne gị aka ebube nakwa once ka ọ gbara ya gbatị ya bụ enye bụ enye ofe otu ebube champion ebube champion ebube champion ngwa ngwa ngwa ngwa ngwa ngwa ngwa ngwa targeti enya taamụọ ya kuo n'aka kuo n'aka kuo n'aka kuo n'aka ọ jelosi ka unu na-emezi iwe unu emere nwanne unu jelosi kụọ aka kụọ aka adaobi kụọ aka ọ fọrọ ofu ọ fọrọ ofu jee gbakwa wons adaobi na-emezi jelosi nnọọ adaobi imene ka ajọ mmadụ imene ka ajọ imene ka ajọ mmadụ ihe akụ aka kụọ aka kụọ kadị obi ebube champion nearly ah, nearly can never kill a, a bird pịa papa nnekwu pịa papa nnekwu papa papa papa ngwa ngwa ngwa papa pao pao papa anyị papa nnekwu gbaa anya gbaa anya chidike champion chidike champion kụọlụ na aka kụọlụ na aka wewewewewewe ọgbabili agbabụ chidike champion chidike champion chidike champion chidike champion chidike champion wow! kunaka kunaka kunaka bunyieni enu bunyieni enu wow chidike champion chidike champion chidike champion we are the champion we are the champion we are the champion we are the champion as you can see this is the early morning of 24th um, june 2020 we are here to play rejoice refresh because a lot of heat indoor we came out to receive fresh air and we did a sort of competition now we are going in to start our study thank you everybody hello biafrans bye bye bye for now we are the champion we are the champion.